ezinụlọ ezinụlọ (family setting) nna nna (father) nne nne (mother) nwanne nwoke nwanne nwoke (brother) nwanne nwanyị nwanne nwanyị (sista), di na nwunye (di na nwunye), husband and wife (onye na-eku nwa), onye na-eku nwa, babysitter, nwoke nwoke (men), nwanyị nwaanyị (woman), okorobịa (okorobịa, male youth), agbọghọbịa (agbọghọbịa, female youth), nwa nwoke (nwa nwoke, boy), nwa nwaanyị (nwa nwaanyị, girl) nwa ọhụụ nwa ọhụụ (newborn baby), nwanne nne nwanyị nwanne nne nwanyị (aunt), nwanne nne nwoke nwanne nne nwoke (uncle), nna ochie nna ochie (grandfather) nne ochie (nne ochie, grandmother)